Anambra steeti kwenu afọ Igbo ebuna, afọ Igbo efuna Anambra steeti kwenu afọ Igbo efuna Anambra steeti kwezuonu um, eh, yesterday evening ka m gwara m na afọ Igbo efuna forum gbasara forum wee sị <clears throat> na ọ na-adị mma mmadụ ibido n'ụlọ wee baba ama anọ na politiks for many years marakwana dr ifeanyi ụba dr senator patrick ifeanyi ụba eso na onye risivri ya na south africa ọ ma m zuru royal majesti igwe mbanabụ i was former igwe agụata orumba union aou and i was the founder oge ọ bịakwanụ esoro ya jee ma deben jiri ya ma mm, akwamozu mandela ndị nwere idea wee mee ka eshọ na egwuhie wayo na ezughị oshi mana apụtago for election a na-akwado election 2021 ndị dị iche iche wee na-apụta a na-akpọ m wee sị na um, ọ bụ eziokwu na mụ sodat na onye abịa South Africa na mụ agaghị recognize ya mana Ifeanyi ụba abịago South Africa mekwere ihe okorobịa sọsọ ya bụ gọvanọ ọsọsọ ya bụ onye na-azọ gọvanọ bịara South Africa spendie nnukwu ego ọ bụrụ ego ụmụaka ama m ego na o nyere asị igwe ọ na-erespekt ndị eda na-erespekt ndị igwe seriously so ama m ihe ọ pụrụ ime maka na onye ọbụla bụrụ man ekwesịghị ịchị Anambra ihe Peter Obi ji sọsidi ịchị Anambra bụ na ọ wee man that is why eh, Senator Patrick Ifeanyi ụba ga-eji sọsidi kwa na ịchị Anambra maka na ọ wee man ọ go ihe a chọrọ na ihe a chọrọ mara na onye na-eme biznes kwesịrị inwe gudu na onye na-akọ ugbo kwesịrị inwe gudu road na trelas ya na-ebu mmanụ kapịta oyi na-ebu na-aga n'ụzọ ma na ekwesịrị ọma na o kwesịrị ụga n'ụzọ so ya na onwe ya ma ihe niile ahụ ihe mbụ bụ APC Youth League Nigerian in Diaspora Global Worldwide mana anyị weregoro nke a debe wee sị ka ntịsịrị unu ọdịrị mma pụta iro maka na ọhịa ekwu anambra ga a na-ekwu na anaghị ekwu okwu apc national na ihe a na-ekwu okwu anambra a na-eji emeji maka ya si na eji m ebi sọpọtụ apc na anambra ebe anyị nwere dr patrick senator ifeanyị ụba na-emesi ike ịma e nwere vidiyo bịa na sakuleti times na o jikwere bụrụ na o jikwere jide onye ọgwụ o ji mee nke ome nke ome nke a fụ na ndị na-ekwukwa a bụ ndị ochi na ndị na-agbata afa mmadụ agaghị m esokọtazi ife anya ụba oruzie kịta ọ bụzi esinetọ mewudo ife wee bụrụ sinetọ mgbe na-agwaghị ya mgbe ọ bụ ọ nọ na Labour pati wee soro nsọkọtazi ana amaazị osọkọta mmadụ laazị ma na iburu eguru e, a ị ga-efolo folo wee n'isi mmiri mmanwụ usoro mmiri zuo usoro ọma gị anwụcha ọcha unu niile e nwere oge ekeretiri ifeanyị igbo afọ igbo efu na anambra south somebody je wepụ ya ifeanyị ụba na onwe ya si na echiri ike mba igwe e, e, eneke na Amichi chiri ike mba Amichi Nnewi o jee wepụ ya wee jụba ọfọbụike um, si ya kee the meaning of this o wee gwara m si ya ọ bụ na enweghị ike mba na ogidi ọ bụ ndị nke gburu long time ago enwere ike ofe onye na-azụ ofe afa and bụrụ na ojukwu e, e, echiri ike mba bụ onye Nnewi nwanne ya bịakwa adọnwụgo nwanne ya bịazie ka ọ nọchizie anya ya asị anaghị enwezi ihe a na-akpọ jiniọ asị ikemba ewu ije wepụ na forum ndị smart road forum ọfọbụ ike ọya ma ihe na-ekwu ndị smart road forum military kreti etinye afọ igbo efu na anambra nọtụ anambra saụt anambara niile maka na anambra niile ka ifeanyị sinetọ ifeanyị ụba ga-abịachi so nke a wee bụrụ ya wee kretikwa nke South Africa a na-eme ihe dị n'ime Ifeanyi ụba ga-achịrịrị Anambra steeti I vow instead of it I will die for it I will be uh, on the ground next year for the campaign in fact ana m abata my senior brother nwụrụ mana ana m achọta date nwere date m ndị na forum uh, n'ime jenụwarị a a ga-enyi ekwa ya amin enige achọziri ịkwa ya akwa nna abata adị eme ite ifeanyị ụba maka na ọmụ onye mbụ na ma anaghị akụzi na ọmụ onye mbụ as long as ọ nụrụ royal majesty igwe mba na abụ ọ mara gị onye a na-ekwu adịrọ m tu adịrọ m ịbụọ ọ bụ eziokwu na a na-eme uvuzi fọd na mbụzi eze ndị igbo south africa na na onye na-achịbu na ha dịgomova wee labazie final na naijiria mbụrụzi eze ndị igbo south africa ọ bụrụ mbụrụ so bụrụkwa president of eh, president of business nigerian community n'obodo a bụrụkwa founder of nigerian community niile na south africa bịakwa obodo 1992 december abụrụzim ụmụaka na a na-eme ụmụnne anyị bụ ndị ụga bụ esele na nwanne nwoke bụ Andy Uba akwa ha na ebe a rie ego anyị for many years ofu ụzọ enwe ụzọ si ekwuru ọbịa eji ụga be esele bee andị ụba arụghị arụ arụ ana m esi ebe eje akpụrụ arụghị ya arụ n'enu ụzọ si nnewi wee jebe isigwu atọ o kwesịghị ịrụ ya nụ ọ ka ọ bụ ya were gaa wee na ah, eh, ruo oge politiks bido obupụta moto dị iche iche kewe mechin a na-eke na-eri ego a na-esogharị ya ọrịgo okpokọrọkwa ego niile ahụ mana ọ gwụọ n'onwe ya ukwu na ala o tinye n'onwe ya ukwu na azụ ọzọgo ọkwụ n'ogwu ka nke a na-akpọ mm, former gọvanọ central bank bụ mm, Soludo a na-etiri mkpu Soludo do corrupt already because e nwere ego enye Soludo ya seti ọpụ ọ bụ skuul ka ọ gụ na onwe foundation ihe asị arụọ na Ethiopia o riri ego aruo today ọrụghị ya na isofia na-ada na na-ekwu okwu eruo today very arrogant man gị na Ifeanyi ụba ga-anọrọ dịka e, e, e, family dịka nwanne ọ na-agwa gị okwu ọ na agwaghị gị okwu asị onye wee business man na-agwa okwu asị nwanne ọ naghị eme ka onye gụrụ akwụkwọ wee na ọ gụrụ akwụkwọ mana Soludo ọsị eh, ya prọfesọ dịte mba anyị n'isi ọ dị over arrogant ọ dị arrogant awan akwụghị mana ọ pụtapụrụ izo elekshọn gịnị ka o ji da ro arrogant arrogant bụ ihe tipịara ya ekele na-enye chukwu today bụ dat na sineti Ifeanyi Ubahụ member of bụ eh, a Catholic member maka ọ Catholic katọlik chọọchị ka ndị apụga ji aghọrọ ya isi nsi orube mgbe e, eleshọn na-achị iru ha e eje buru ma moto evritin kee ndị bishọp kee ndị katọlik chọọchị ka e wee tụọrọ ha vootu maka na ịmara katọlik chọọchị nwere e, population sụọ ihe obianọ chọrọ ijikwere ihe ọrụ gịta o mechiere ịrụ ihe orube kịta ọrụba ekebe mana ọ ga mana ekele dị chukwu nọ sineti patrik ifeanyị ụba ma ihe ndị a bụrụkwa member of Catholic na emegbu ya na Catholic so kama e divide ya Catholic Church into two YPP ga-achị Anambra 75 billion dollars Peter Obi debere eh, Obianọ o were ihe na-agba ekele wute nwunye ibu na ọ nwunye na-achị na ọ bụrụ anọ ọ obi anọ na-achị ọ bụrụ obi anọ ị mana m jere 100 days obi anọ. emere nke emecha the following day nwunye ya eme anụbeghị eme nke a bifo nke nwunye pati nke nwunye ya karịa nke nwunye ya ndị igwe ndị nọ na folo na na ndị members bịara 100 days e, obi anọ onye nyere e, onye mere lecture that bụ chimamanda adichie chimamanda adịchie ya nyere lekchọ. ka onye anambra ka onye ọbụla sụba igbo ka nwa gị sụba igbo anọ m wuti ndị igwe eh? because abịa late ma mba n'ebe m kwesịrị ịnọ ọkụ na wee ma na m na-abịa everything a na-eme a na-akpọ ya kpọkwuo odike o jepụ dibịa nke o jee dibịa nke o nwee ebe ọbụla dibịa ihe ọ na-arụ ike ndị dibịa ego na-ewesi ego ndị Anambra ọṅụcha mmanya nene ebe nwunye si hapụ Anambra jee na Amerịka na-enye ụnụ ego every na-enye ndị Naijiria 1.57 eh, eh, million ka ọ 1.5 million dollars per annum ịhapụzie ya jee inye ike ha ego mana ndị agụụ na-egbu na Anambra na ana Igbo na Naijiria niile karịrị akarị mere mere n'iru kwapụta n'azụ asị na ị ga-adị mma from ime ụlọ wee pụta iro sineti ifeanyi ụba ga-achị anambra mafe ekwere mafe ekwere na ọgabago ndị anambra ekwerego nwa onwe m bụ igwe mba na abụ eze ndị igbo paramount king of nigeria obi of obi ndị eze anụ ehi aga obi girigbam girigbam ekwerego na ifeanyi ụba ga-achị anambra na mmemme ka eshua na the whole ndị agụata nọ ebe a na onu m ndị eru mba niile north and south n'ebe a na-anụ na onu m n'ọsọsọ Ụba ga-arụkwara ụlọ ụzọ n'ọkwa Peter Obi rigoro ruo agụrụ jewara e, obi anaghị arụwa na ndị be ha jewara chisi e, ndị e, eze ife mgbe nke ọrụkwuru igbo ukwu ruo nke ọrụ jewara nke amịrị nke na-eri mgbe nke ruo anị ọcha jewara e eji bido ihe Anambra steeti enweghị ofu okporo ụzọ dị na from e, e, achịna Enugu mọnị ya ụmụ mọnị ya ụmụ ụmụakụ ụmụ ụmụakụ ezira ezira ụmụnze e, from ụmụchu Enugu mọnị ya abodo ndị ọkpara eze ndị okoro to ụmụnze otu ajarị ebe a niile ebe a na-akọ ugbo nnidi ya nri niile ị na-eri ije a na-eri almost of these days from there ka esi akọsa ya enweghị ebe esi ebupụta ka ezi ihe ị na-achịzi iji ha arụ ebe ndị a mana ị na-ekwu ana nwere the more than 500 thousands of acres of land kwuchi ihe ememe akpọọ m gọvanọ senetọ gọvanọ ifeanyi ụba ya bịa ka amara ihe a ga-eme one, one, some part of acres of land very fertile itinye ihe itinye ahịhịa ogbuo ya ada etinye fertilizer ebe anwa ada etinye fertilizer itinye na ihe ịga dịkwa ike iwechapụ ya iruro otu a ka o si eji berebere ihe a na-akpọ abụ ọfịa onye eruruba ọfịa onye eruruba ka a na-akpọ ya esele amin Andy ụba na ụmụnne na obi anọ Peter Obi wee saa isi niile jekwukwuo ka ha saa sineti anya Uba kwa promis bụrụ ya gọvanọ abụ ga anaghị akụgharịkpa na ọsụpedichana ego mmadụ manụ bụ osimiri osimiri ata ata onweghị ị ga-eme onye ka gịnụ eh? osimiri si na ya da atụ egwu onye ga-abịa rie nri kama na onye na-abịa rie nri ka egwu na-atụ maka na ọ ga-eji bụrụ osimiri anya ka osimiri ji bụrụ isi mmiri egwu a da atụ afọ oburu ụzọ egwu a atụ afọ oburu ụzọ ka ama ka ehi ata arụ iji ọgaranya ma gịnị dị ya na-arụ ụba ifugo gọvanọ anambra steeti future nwanyị. onye na-aka pere eh, eh, Soludo na-waste time because gwa o ji finish 10 tenor gwa eh, o ji bụrụ sọsọ 5 years go finish ọ corruption ga-eji ju ya ka ọ nke a na-akpọ Godwin mmadụ ka ka amaghị ebe o so ọ sị a ji enye free education nke a nke akụkọ ọnọbeghị na grand ọkwa America na otu m si ekwu okwu ebe a ka o si gwa ya okwu egwa ndị niile achị okwu from tv na redio from America otu a ọ ga-esi chi na-eme na-eme wasap mee wasap mee eme ka ọchị Anambra ịnọ grand ịbụ a grand na Nigeria ọ bụ e, ndị PDP bịa napụ ya ego na ha etinye na lin ha nwere ike nye certificate kwara ya patuo pdp ịma ihe a politiks etinye ọ ga-atagodo n'afụfụ na ọ na line o nwere ndị bi ụzọ nọ na line mana sineti Ifeanyi ụba nọ na line 24 hours onye na-anọ Anambra 24 hours mana mgbe nke Ifeanyi Ubah abụchaka obi mana Ifeanyi ụba bịa Anambra 24 hours obi ana Igbo 24 hours na-arụ national road um, um, federal road niile ọ nke a bụ nke ndị lokal gọọmenti nke a bụ federal nke a bụ nke steeti ihe ihe obi anaghị eri ego anyị e, vote state um, vote orie allocation orie nke edebere edebere oriri nwaanyị si ebe abụrụ ego anyị na-ebufusi amerịka na-ekwu ọ ego ka o bupụrụ omeghị ọzọ ego ka o buru bujere ndị amerika na anambra anambra bụkwa isi igbo ife ruru na ahịa efe ọ bụrụ na sineti ifeanyi ụba abụrụ gọvanọ 2021 anyị feruru and anyị achọrọ ka anyị anyị chọrọ ka afọ igbo efuna mesibe ife ike gaba n'ụlọ n'ụlọ preach wema na redio preach wema na tv gaba ebe niile with support sineti ifeanyi ụba ọ ga-abụ gọvanọ with our own support in diasporas Anambra in diasporas Ifeanyi Ụba ga-abụ ihe a achọghị m ịnụ kọrọpshọn achọghị m ịnụ eh, onye achịkwa ejide onye ome onye ndị ifeanyị bụ sent ọnụkwute sent ka ọ bụ ndị ọzọ bụ ndị ochi ndị oshi unu ekwuziri ihe kọrọpshọn politiks ka a na-eme ọdịta ige ma onye bịa were nke eh, mbụ Peter Nwoye ha ịghọtago Peter ọ ndị ndị gbara ya federal gọọmenti ọkụ na-achị chịkọtakwa azụ mbụ Mzeribe um, um, um, eh? Nzeribe ka a na-akpọ ya ma Chuma Nzeribe ndị nke gbara gọọmenti ha azụ ọgụ eji ha pụtakwa ka ha ha ebe ị gbara ọkụ ka ị chọrọ ịchịkwa ọzọ eh? etighị gọvanọ amini sinetọ Andy Uba o rere Ikenga họteelụ ozugbo ozugbo nakara ego fọyị na aba ọ bụzie na Peter Obi ewin jituo ya ore Anambra jọwara vootu onye sinetọ ụba votu vootu onye sinetọ Ifeanyị Uba onye ọbụla na-akara nji sinetọ Ifeanyị Uba ana m asị gị gị ọba osisi fụrụ Ifeanyị ụba na-atụ nkwe egbe enigwe gbagbuo gị ime afụ ọka agụ ọka sọsọ ifeanyị ụba ga-eju agụ ọka ndị agụ atụ unu ekwekwena ka a ghọrị unu na nke a na a ga-arụziri ụnụ ụzọ ndị oru mba nọt and saut unu ekwere ka a ghọrị unu na nke a na a ga-arụzi unu ụzọ maka na aha agụọta na oru mba nọt na saut na nọt bụzikwa ihe na anambara ebe arụbaghị arụ a na echezo ahịa echezọ ma sineta ụba ifeanyi ụba promisiri m na ya enweghị ike ichezọ agụata oru mba saut na nọt e na enweghị ike na ya ga-eme ka ọ bụrụ small London kedu ihe ị na-echezi ọ bụzi dọkịta mmadụ ka bịa rụọ sọsọ be ya na-eku e n'ihe na ya rụrụ ebe niile ọ ya ka ị ga-eje votuo aka m adịghị ya onye na emerika votuo tineti ọsọ YPP Youth uh, uh, People's pati ihe ahụ pati ndị yut kiri ka ị na-emezi akwụkwọ yutu e ife anyị si eto anyị ugbo isi yutu ọ yutu ọ bụghị ọpụta ụlọ na-eme endisas oruene endisas eruene ebukọrọ pala unu jee zosia wee haus niile na-eriribe a ga-eji wee mee kampen mana sineti ife anyị ube enwe ekwe pala ozoro mana ọ ga-eji ego were mee kampen eh, mana ndị ọzọ chọrọ iji ya bifo eh, i send ozi mana soshal midia suje jee chọba warehouse bụ buo palliatives niile dị ebe ahụ eh? e nwurere nke Wili Obianọ ebe ọ gara achọ ibu egbe ọsọ eji ah, grab ya n'ụzọ na-ebukọrọzi ọkpọtibe ọnọbịa difendị ya Anambra ndị igbo bịa difendị anambra ndị na-abịa na agata anambra bụ okwu politiks ndị ofeke bi n'ihe ị na-edifendị anambra gwara onwe ihe ọ na-enye gị onye gwara gị na ndị ndị mba na-emebi anambra ọ wuli obianọ na-emebi anambra onye na-emebi anambra nwunye nwaanyị ọbụla di ya pụtara ịchọ ọchịchị ji ezuru ike sọpọtụ ba ya ugwu nwaanyị bụ di ya ọ pụtara gị na-enyegharị ọda iwere kaikai egbe adịghị na-emerebezi ihe sọrọgụnụ ee chaa afọ igbo kwenu chaa afọ igbo kwenu chaa afọ igbo kwezuonu ekene m ụnụ chukwu gozie unu chukwu debe unu happy merry christmas and new year in advance aga m anọ uti unu aga m ese unu date mgbe m ji akpa my um, senior brother nwụrụnụ so my senior brother nwụrụ ọmụ abụdị next eh, sinio sinio ase diọkparazi ụnụ ma ife na diọkpara nne m nwụrụ mụ a ga-abụzi diọkpara si mma anọ na asị mberede enyi dike mberede ka e ji ama dike eh, sineti ifeanyị ụba amara gị mfe m um, ụfọdụ ike amara gị ife m kwuru ihu nwa bụ eze amara gị ife m kwuru ndị afọ igbo efu na niile ma a gụọta m olu mgbe ụnụ amara gị ife m kwuru ụnụ deti onye m fụrụ amara na ọ chọrọ eze ndị igbo South Africa wee bịa ekenekwa m ụnụ anya ụba ga-anọ n'oche enweghị ihe m agaghị eme kama ya agwụ ebelikwuru n'akshọn ịchọ ọgụ anụ ọgụ ịchọ ọgwụ akọ ọgwụ nke ọbụla ị chọrọ eme anọ m ebe niile ma ya bụrụ na o rigoro n'oche ee chukwu gọzie unu chukwu debe unu chukwu gbaa unu ime ya mara unu mma ya mara unu mma na eke ya mara unu mma na oye ya mara unu mma na afọ ya mara ụnụ mma na ngwọ unu igbu aka na ị ga-egbute na egbu na mma igbu aka na aka ekpe ị ga-egbu na mma igbuo na azụ ị ga-egbu na mma igbuo n'iri ị ga-egbu na mma ihe ọma ihe ọma ka ị ga-eso ị ga-amụta nwa okere mụta nwa agbọghọ ihe ọma ga-eso gị ụmụ ga-adị ka echi n'ihi na echi a na-agwụ agwụ ihe ọma mebe na ndụ unu site n'afa jizọs kraịst bụ onye nwanyị. ise ise ise